ụmụnne m na ụmụnna m ndewo m ihe m ga-akụzi ugbu a bụ otu esi esi ofe owere ofe owere igbo na-ekwu okwu sị onye arịa ego ejila eri ofe owere <laughs> he who has no money cannot eat owere soup ọ bụ otu ọ dị anaghị arụ ya aka otu naanị ofe owere ka e nwere ọ dịghị abụọ n'obodo ọ dịghị abụọ na omenala Igbo sọsọ ofe Owere a bụ naanị ofe Owere dị ọtụtụ ndị mmadụ arụ ọrụ ụka n'etiti ha n'etiti ndị osi ite enweela arụmarụ ụka mm, gbasara ya bụ otu esi esi ofe Owere ọtụtụ ndị mmadụ agbaala mbọ ka ha sie ya bụ ofe Owere ma ha emechaa na-esi ofe niile dị iche iche sie ofe ndị ọzọ dịgasị iche iche na-abụghị ya bụ ofe Owere ha nwere ike esi ofe ọzịza maọbụ esi ofe achị maọbụ esi ofe ede nke ndị oyibo na-akpọ kokoyam sup n'ala Igbo a na-ejikarị ụmụ nwaanyị mara oke mma atụnye ya bụ ofe owere ịhụ nwaanyị kwụ ọtọ machapụ ma n'iru ma na-agwa ma n'ahụ ise e nwa nke a bụ nnọọ owere ọ bụ mmemme nwa a mmemme ọ bụ ofe owere ọbịa mere eji eji ofe owere atụnyere nwaanyị mara ezigbo mma ofe owere enweghị ịma atụ ọ na-ewute mgbe m na-ahụ ma ọ bụ gụọ ụfọdụ ntụziaka banyere ofe owere anyị hụrụ n'anya otu esi emetọsi ya were ihe na-adịgasị iche iche ihe na-ekwesịghị ịdị n'ime ofe owere were sụnyecha ya ọ bụ ya bụ ihe na-ebute arụmarụ ụka ma ọ bụ esemokwu banyere ya bụ isi ofe owere ọ bụ ndị mba ọzọ bụ ndị na-achọ ka ha rụzie ma ọ gbakwunye otu ma ọ bụ ihe ọzọ n'ime ofe owere a mana ihe ndị a ha na-agbakwunye ya emeghị ya ka ọ bụrụ ofe owere mba ọ bụghị ofe owere mgbe m hụrụ nne nne m ha na nne m ha na nne ndị ọzọ mgbe ebe ha na-akwado isi ya bụ ofe owere ọ bụ mgbe m ji mata ihe butere arụmarụ ụka na ofe owere a eziokwu banyere ofe owere Nke mbụ, ofe Owere adịghị ọnụ ala, mba, ọ bụ ndị ji ego bụ ndị na-esi ofe Owere. Ofe Owere abụghị efe eji peni na afọ esi, ị ga-ejirịrị ego tupu isi ofe Owere n'ihi na ọ bụ ofe eji ngwongwo, anụ dịgasị iche iche dịka afọ anụ, ire anụ, eju na ihe ndị ọzọ esi. Ofe Owere n'onwe ya bụ ọgaranya ọ bụ ọgaranya nke na-eru na mmiri ara ehi na mmanụ aṅụ <laughs> o kwesịrị ịbụ ofe a na-esi ma richapụ ya ozugbo ọ bụ ihe eji ekwu okwu sị onye arịa ego ejideri ofe Owere n'ihi na ọ bụ e, nri a na-esi richaa ya ozugbo mmadụ ole n'ime anyị ga-esi ofe n'ụbọchị nkịta ma richaa ya n'ala anyị bụ Naịjirịa anyị na-esi ofe rie ya abalị abụọ atọ mana ofe owere a tupu iri ofe owere a kpọrọ ofe owere ị ga-ama na ofe owere a na ị na-esi ya ka ị nwee ike richapụ ya ozugbo nje n'ihi na ọ bụghị ofe na-anọ ụbọchị nke abụọ na omenala ofe owere nwere naanị akwụkwọ nri abụọ eji esi ya akwụkwọ nri a gụnyere ụgụ na ụkazi a na-etinye ya obere ụzịza ka o nwee ike nwee ụtọ ụzịza mana ọ bụghị na ụzịza bụ akwụkwọ nri eji esi ya Mee nnyocha gị, laa n'ụlọ jụọ nne gị, ị ga-ahụkwa na naanị ogo na ọkazi ka e ji esi abụ ofe owere. Etinye tinye itinye ụzịza bụ mbite agwa Ọ bụ borrowed culture ma etinye ụzịza n'ofe owere. Ezigbo ofe owere a maara aha ya anaghị etinye ya ụzịza. Ọ bụ naanị ogo na ụkazi Ụzịza na-aga n'ofe niile mana o gị na ngwa nri eji esi ofe Owere etinye ya n'ofe Owere apụtaghị na o mere ya ọ bụrụ ngwa ọ bụrụ akwụkwọ nri eji esi ofe Owere mba mgbe etinyere ọha n'ofe Owere ọ bụrụ ofe ọha ọ bụrụ na etinye ya aṅara ọ bụrụ ofe aṅara o mezighị ya ọ bụrụ ofe o meghị ya ka ọ nwee ike bụrụ ofe Owere ọ ga-eme ya ọ ga-eme ya ọ bụrụ ofe aṅara mgbe etinyere ya mana otu o sila dị ọtụtụ ndị mmadụ na-etinye akwụkwọ nwere dịgasị iche iche dịka o siri masị ha gụọ ha ma dịrịkwa mana akwụkwọ nri ndị a agaghị eme ya ka ọ bụrụ ofe owere akwara aka wee sie ọ dị nnọọ ụka ịgwa onye ibibio efik na ofe dịka ịkọ na a na-eji ohe esi ya n'ihi na itinyere nke gị ọha o wee tọọ nnukwu ụtọ mba onye efik ga-asị gị mba edikaiko ịkọ anyị ejiri ohe esi ya nke atọ ezigbo ofe owere Akwa aka sie na-enwe mpempe okporoko na azụ ọkpọọ, eju na anụ ndị ọzọ dị iche iche nke na-edozi ahụ. Ngwongwo na-adị n'ofe Owere abụghị ihe a na-etinye aka, ọ bụ ihe m ji asị gị na ofe Owere ego ka e ji esi ya. Mana ofe Owere a, ọ na-esitekwe n'oke akpa onye ha ka ị ga-esi wee sie ya ofe Owere. Nke anọ, dịka omenala ofe Owere nwere ezigbo ụdị, ọ na-adị gorogoro, a na-eji ngaji na ụtara ji wee rie ya mana otu o si masị onye i nwere ike mee ya ọrụ arọ were ụtara ji bụ ụtara were gbuo ya amaghị m ihe niile mana ana m akụzi ihe nke m maara ọfụma o nwere ike e nwere ụfọdụ ihe ndị m na-etinyeghị ya mana ndị Owere ibe m ha a ga-etinyere m aka wee tinye ya ekwere m n'eziokwu na ị nwere ike ịkwado efere mpaghara itinye otu ihe maọbụ ihe ọzọ n'ime ofe owere mana o meghị ya ka ọ bụrụ ezigbo ofe owere ọ dịbeghị anya mgbe m na-ele ihe nkiri na onyonyo nke ndị oyibo na-akpọ telivishọn ahụrụ m ebe otu nwa agbọghọ na-esi ofe nsala ka a na-akpọ white o wee tinye ya ayọ onions na ede kokoyam ọchị ekweghị m ọchị ekweghị m n'ihi na enweghị ihe m nwere ike ikwu ma e wee fufee n'isi ma were ụwa otu m siri hụ ụwa tupu ihe nlekere ya agwụ ahụrụ m ihe onyinye ọzọ nke egusi ejiri ọha sie mana onye tinyere ya kpọrọ ya ofe ọha Igbo kwenu! Kai! n'etufughị oge akpọrọ m oke enyi m wee chịpụrụ m ụwa ma ọchị n'ihi na ihe ọjọọ na ata ọchị ihe ọjọọ na ata ezigbo ọchị kedụkwanụ nke bụ iji egusi wee sie ofe emecha ịkpọ ya ofe ọha ofe ọha mana gị ma ya e, e nwere ntụziaka eji esi nri omenala Igbo nke na-ekwesịghị ka a gbanwee ya nke na-ekwesịghị ka etinye etinye ma ọ bụ wepụ ewepụ omenala bụ omenala agaghị abịa gbanwee omenala anyị n'ihi na ndị ọzọ ma ọ bụ ndị omenala ọzọ ma ọ bụ ndị ibibio wetere nke ha bịa tinye anyị abịa were ya bịa omenala Igbo anyị mba ekwesịghị ka emee ya otu ahụ ka o si na dị olee otu isi esi ofe Owere gị kedu ihe ndị osi ite ji esi ya eme ya ka ọ pụọ iche? Achọrọ m ịma. Ka anyị tụlee ya. Ị nwere ike dee nke gị ma gbakwunye m na ya bụ n'Instagram were akara ederede Instagram m nke bụ SlyBeauty983 SlyBeauty983 ka anyị sie ya bụ ofe. ihe anyị na-aga isi bụ ihe nke a na-akpọ ofe obere na mmalite nke a bụ ngwa nri ndị eji esi ofe obere nke a bụ anụ eju kanda na ụmụ ruru anụ ndị ọzọ na-eri nke a bụ asha nke ndị bekee na-akpọ crayfish nke a bụ mmanụ nri nke a bụ kaze nke a bụ azụ ọkpọọ ka a na-akpọ asa nke a bụ ụgụ nke a bụ nnu nke a bụ ose nke a bụ ede ede asụrụ asụ nke a bụ ogiri nke a bụ okporoko ndị a bụ ngwa nri nke eji esi ofe owere anyị ga-amalite bido site n'ịchịkwasa anụ ya na ọkpọrọkụ nke a bụ anụ na azụ etinye obere asha tinye obere asha etinye obere nnu tinye obere nnu wee chikwasị ya chikwasị ya hapụ ya ka ọ nọ nkeji nkeji ise ma ọ bụ mgbe anụ ghere ọfụma mgbe nri gbọrọ ọfụma mgbe ofe a gbọrọ ọfụma dịka ị ga-ahụ ihe ndị asụchala anụ ma azụ na eju na isi okporoko ha eghela ọfụma ha ga-eme abịa tinye ede tinye ya obere obere ọ afọ ịkpọkọ ọnụ tinye ya obere obere bịa wụnye mmanụ nri wụnye mmanụ nri wụnye mmanụ nri mkpuchie mkpuchie nri gị hafụ ya ka ọ sụọ ọfụma ka oge ọfụma ka ụtọ mmanụ nri ya hafụ na-atọpụta na gị tọpụta n'ọtọ mkpuchie ya mkpuchie ya ya ka ọ nọ nwa nkeji ole na ole mgbe ofe gị gbọrọ ofe ede ịhụla ede egheela ọfụma ị ga-abịa tinye asha tinye crayfish tinye ose tinye ose tinye azụ ọkpọọ azụ ọkpọọ gị tinye azụ ọkpọọ ihe eji etinye azụ ọkpọọ ugbu a bụ ka ọ hafee ịgwọkeshi ịma na ofe ewere bụ ofe a na-agụta ihe eji sie ya bɛyɛ de sini afɔ azɔ kpɔn ugbu a ekyir ya nwa obere oge bịa tinye ogiri o nke ogiri ogiri okpe anyị tinye ogiri kparịa ya ọfụma kparịa ya ọfụma kparịa ya ọfụma were ururu anụ niile juru ya gasịrị ya n'ime ọ bụ ihe eji asị onye na gị ego eji eri ofe owere ofe owere abụghị maka ndị na-enweghị ego ọ bụ ndị bara aba na-eri ofe owere ofe gba ọfụma bịa tinye akwụkwọ nri akwụkwọ nri gị tinye ụkazi tinye ọgwụ ga-akparịa ya ga-ekwuchie ya hapụ ya ka ọ nọ nkeji abụọ maọbụ miniti miniti abụọ hmm, anọọla nkeji abụọ ofe owere anyị agbaala ọ bụ ya bụ ofe owere ofe anyị egheela ehe ofe anyị agbaala ofe owere anyị agbaala onye na-ejighị ego jeri ofe owere ọ bịa gị ofe owere ofe anyị agbaala ọ gawe iwe ọtara were ya riri pịa ya rie ya ọfụma rie ya riba ya ahụ eriri anyị du ofe anyị agbaala ofe owere ọwa mmiri ewo ofe owere a mụọ ihe tọkara ọ bụ mmiri ka ọ dịwazie enyi mgbe ọzọ anyị ya nowere nchi hel ofe nke ndị ndewo ihe eji esi ya nke ndị oyibo na-akpọ ingredients anụ nnama maọbụ anụ ewu eju ọ bụrụ na ị chọrọ o mà ị chọ̄ghị etīnyekwala ejù m kwuru ọ bụ òkè akpa gị ha ka ga-ekwu ihe ị ga etinye n'ofe owere gị azụ ọkpọọ maọbụ azụ asā isi azụ okpòrokō ah! ọ bụ nke a bụ nke na-enye ya ụtọ ụtọ ofe òwèrè ọ bụ ya na-enye ya isi ofe òwèrè nke ga-eme ị na esi ya onye obi gị asị. o nwere ebe a na-esi ofe owere o wee na-etiti imi na-etiti imi ka nkịta na achị ebe a na-esi ofe owere ịsha akwọrọ akwọ ịsha crayfish nke akwọrọ akwọ ose mkpọ ogo ụzịza ọkazi ede ma ọ bụ achị ogiri mmanụ nri na nnu ntụziaka ka akpọrọ kpọrọ direction nke mbụ tinye anụ isi azụ okporoko nnu na ịsha crayfish akwọrọ akwọ ma sinye n'ọkụ ọ bụrụ ede ka iji esi ya sie ede gị sụọ ya ọfụma sụọ ya ka ọ ga-ege ka ọ daa adọ dose otu ebe mgbe anụ na azụ ghere ọfụma tinye ede ahụ ịkwọrọ ịkwọrọ ọfụma tinye ya ọ bụkwanụ na ị ga-eji achị itinye achị gị tinye ya obere obere itinye obere ị na-akpagharị itinye obere ị na-akpagharị ka ọ ghara ịkpụkọ ọnụ ka ọ ghara ịkpụkọ ọnụ ma gbadata ma gbadata ọkụ nri gị gbadata ya ọ̀fụma ka o nwee mee ka nri ahụ ghèe ọfụma. Tinye mmanụ nri, saa azụ ọkpọọ ọfụma ma tinye n'ofe ihe ejì azụ azụ̀ ọkpọọ na ugbu a bụ ka e nwee ikē gwọta ya bụ azụ n'ofe màrakwa na ofe òwèrè bụ ofe ngwongwo na adị azụ dịgasị iche iche na adị azụ ọkpọọ gị itinye ya na mgbe e ya bụ ofe ọ ga-agbara echicha ị gaghị ahụ ya ma echicha ya bụ ofe ọ bụ ya mere eji etinye ya ugbu a ịsa azụ ọkpọọ gị mmiri ọfụma ịbịa tinye ya n'ime ofe obere tinye mmanụ nri saa azụ ọfụma ma tinye ya n'ime ofe kpuchie ite nri ma hapụ ya obere oge ọ bụrụ na iji acha esi ya ị na-akpagharị ya nwa obere nwa obere ị na-akpagharị ya ịnọtụ obere ịkpagharị ya ka ọ ghara ịnwe ọkụ n'ala ite tinye ogiri crayfish ma ọyịsha ose ma kpagharịa ya ọfụma saa akwụkwọ nri gị chetakwa na akwụkwọ nri eji esi ya dị abụọ ogu na ụkazị itinye ụkazị chere obere ịbịa tinye akwụkwọ ogu chere nwa obere oge dịka minit atọ maọbụ minit anọ kpagharịa ofe gị ma budata ya ofe gị ofe owere agbaala were ezigbo ụtara ji asụrụ ọfụma pịa ya bụ fụrụ nke a bụ ebe m ga-akwụsị ya bụ ntụziaka na esimesi ofe owere ndewo m